nwoke ọgụ kedu kwe nke ịkpụ mụ amụzi onye onye imolive na-eme n'obodo nwa kedu ihe na-emezi edebe m homo debe m ewu ndị anyị vu ewu edebe m homo debe m agadi nwaanyị 83 years ụmụazị edo shap ndị anyị vu agadi nwaanyị na-eso ume ọgwụ ihe som ụmụazị ibe ndị ume mkwasị ma eme ejela ọrụ nyiche jimis dachicha jimis wee chefụtacha m obere ukwu m nwa nwee na-eje na-eme gaị onwe m wee na-alachali ọrụ kedu ọkpụ tọntọm kọ ọ bụrụ tọntọm kwana m kros na shimele owu ya ya you go in na-agwa osusu ụmụ ọnụ n'iko iwe wee wuo m nsi na ọbụna nji ọgwụ nwa wee bịa onye ebekwa nye ọgwụ ka iji ibe ọgwụ bụ ibe nwa ọ sị na anaghị na ọ na-abịa ebe sis ịdakwụgharị e, e, e, m ya n'ọkụ ebe fọ bifọ sis ọchara olutere n'ụlọ si les do esi ya lem esi ya ọjị abana owefutele ji abana ọ bụ na mgba ka ọ ba ijem ya nke nwa ebe rụkwara ya n'ọkụ idebe ya n'okwu ya ịgabechere na idebe na lain ahụ befie te na ọ bụna ebe na ya mgbe epeke ọ na-akụrụ asị isi ọchịra anyị ka ị bịa emeli ya n'ọgbọ tinye ya na gabeche okpu adafa na ndebe nkịtị idebele na nkịtị ọlụ alụ onwe ah! okpu a na-adachịchị ọ bụla 5 ego ole ka ọ bụ ịtọ 50 mma na ịchịrị ya ndị na-emezi mmadụ iwe onye ọbụla nọ n'ogbe onye ọbụla nweta etu ọkwa ibe nchabulu ka mara achabulu aka zanku ọkwụ dobi sọpraịz ụtụtụ ibi ebe na-agụ okwu okwu okwu na ọbụkọ ya dị n'ogbe m ebe ahụ kọ ya in fact chili ya free of charge echi kwụọ m ụgwọ nsi na ọbụkọ ya dị mma abịa beghị abịa kedu